AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ woo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa bịala nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-asụ asụsụ Igbo ka mara nke Chineke dịrị gị ka onye nwe m gọzie gị n'ụbọchị taa anyị abịala ọzọ ileba anya na ntụgharị uche nke okwu nke ezinụlọ isiokwu anyị n'ụbọchị taa bụ echiche na-ezighị ezi nke a bụ echiche nwaanyị a anyị na-atụgharị ihe gbasara ya n'ụbọchị taa ka anyị leba anya n'akwụkwọ abụọma isi narị na iri atọ na itoolu amaokwu nke iri abụọ na atọ na iri abụọ na anọ akwụkwọ abụọma isi narị na iri atọ na itoolu amaokwu nke iri abụọ na atọ na iri abụọ na anọ ọ sị gwupụta ala obi m Chineke wee mara obi m na-anwa m wee mara iche uche niile hụkwa ma ọ dị ụzọ ọ na-eweta ihe mgbu dị n'ime m durukwa m n'ụzọ ebighị ebi gwupụta ala obi m nyochaa ala obi m gị onye mụ na ya na-atụgharị uche nwaanyị a bụ onye na-agụ n'akwụkwọ nsọ ụbọchị niile mgbe ọbụla ọ dabara nyochaa m Chineke m ọ na-agụ ya na ya ndị ọzọ cheta na anyị sị na nwaanyị ya abụghị onye na-amaghị Chineke na nwaanyị a ji ọkwa n'ogo dị elu na nzukọ ebe ọ na-efe ofufe na nzukọ n'ogo dị iche iche ọbụna n'ụlọ ọrụ ebe ọ na-arụ ọrụ n'ogo niile n'ụwa nke a pụrụ ịmara mmadụ ịkpọ mmadụ onye a maara amaara onye a na-ele anya isi n'aka ya inwe mmụta echiche na-ezighị ezi gịnị bụ ụfọdụ n'ime echiche ndị a dị ka ọ na-agbaju m ụbọchị taa agbaju ọtụtụ n'ime anyị bụ ndị kpọrọ onwe anyị ndị nwunye di m ọ dị ihe ọ bụla na-eme ya eju ya anya ọ naghị elekọta m o nweghị ike ịsị na m na-agbalị ọ dịghị ihe ọ na-anọkọta ya sị ka o meere m mgbe a na-akọ ihe ndị a gị onye mụ na ya na-atụgharị uche a na-agụ na-agụ agụ ihe ndị a niile anyị bịa anyị atụtụlite akwụkwọ nsọ anyị nyochaa m Chineke mara ma ọ dị ihe nke bụ arụ dị n'ime m duwekwa m rue n'ụzọ ebighị ebi onye gwara gị na nke a ga-enwe isi mgbe ị na-enupụrụ Chineke isi ọ bụghị emo ka ị na-akwụ onwe gị nwaanyị a maara ka esi ekpe ekpere nye ndị ọzọ nye onwe ya nwaanyị a ga-ekpe ekpere ka a gbaghara ya mmehie niile dị iche iche ụzọ ọbụla o si gajọọ ma ọ dịghị mgbe ọ na-echetasị Chineke mee ka m bụrụ onye nwere nrubeisi nye di m n'ihi na nke ahụ adịghị mkpa o chere na erubere di ya isi adịghị ihe o nwere nye nzọpụta ya gịnị ka a na-akpọ nzọpụta nzọpụta ọ bụ naanị ịnapụta mmadụ na mmehie nzọpụta gụnyekọrọ ibi na ahụike ibi n'obi ụtọ n'ihe ọ bụla nke itinyere aka ya na-aga nke ọma nke a bụ nzọpụta ọ bụ gịnị bụ ihe m na-erite n'aka nwoke dị otu a m ga-eji wee rubere ya isi eche m na-erubere ya isi nwere ihe ọ bụla na mmekọ nke mụ na Chineke gị onye mụ na ya na-atụgharị uche mgbe ị na-eche uche n'ụzọ dị otu a lezie anya ka anyị lebatụ anya n'akwụkwọ ilu isi iri na itoolu amaokwu nke iri abụọ na otu akwụkwọ ilu isi iri na itoolu amaokwu nke iri abụọ na otu ọ sị ọtụtụ echiche dị n'obi mmadụ ma ndụmọdụ Jehova nke ahụ ga-eguzosi ike gị nwaanyị mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa na-anaghị erubere dị gị isi n'ihi na ịghọtawo n'ụbọchị taa sị na ọ dịghị ọnọdụ Chineke nyere ka ị were rubere dị gị isi Chineke si gị rubere dị gị isi na-agbanyeghị ọtụtụ echiche niile na-aga n'ime gị otu dị gị si ọ na-elekọta gị ọ na-aghọta na ị mere nke ọma ọ na elebara gị anya ihe gbasara gị a na-emetụ ya n'obi ụmụ ya na-adị ọcha n'ime ihe ndị a niile n'ezie ndụmọdụ nke Chineke na-eguzo Chineke abụghị mmadụ ya mere mgbe ihe na-eme n'etiti gị na di gị nwee mkpachara anya nwee nlekere anya gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ọ bụrụ na ego n'akwụkwọ ndị kọrenti nke abụọ isi atọ amaokwu nke asatọ okwu chineke na-asị ebe ahụ n'ezie ọ dịghị ihe ọ bụla nke anyị ga-eme megide eziokwu eziokwu aghaghị guzo gwa m ụdị nwaanyị dị otu a ọ bụ ịhụ ya gasị ee nwaanyị nke a maara chineke o ma n'ime onwe ya ya onwe ya maara sị na njem ya na chineke adịghị dị ka o kwesịrị abụghị nke na-enye obi ụtọ abụghị nke na-egosi na o nwere nchekwa eleghị anya ọtụtụ n'ime anyị nọ n'ụdị nramahụ a n'ụbọchị taa ụfọdụ ka na-eche otu ha si abanye na ya ilechaa nwoke anya ọ dịghị ihe iji ya kpọrọ n'agbanyeghị ọ dịghị ihe eji ya kpọrọ ụfọdụ n'ezie amaghị m otu m ga-esi kọwaa ihe m na-ahụ n'ezinụlọ dị iche iche ma nke a bụ mmadụ mmadụ ọ bụ naanị ngwa ngwa ikuku nke Chineke tinyeworo n'ime anyị kwụsịrị nke a gawo gee ntị n'okwu Chineke n'ụbọchị taa mezie ezinụlọ ahụ erubeghị isi na-agbasasị ahụ gị n'anya ọ dịghị onye matara maọbụ site na-erubeghị isi gị eji mkpọrọ ihe ọ dị onye mara maọbụ site na-erubeghị isi gị ntụgharị uche nke izu a abụghị nlewemchi eze ọ bụ anyị na Chineke na-akpa ebe maara na anyị dum mkpọrọ onwe anyị ụmụ Chineke ma ọ ga-akara anyị mma na anyị gere okwu Chineke ntị ka anyị ghara ịbụ ndị na-akwa onwe anyị emo ya dịrị gị na mma ezi enyi m ka anyị kelee chineke onye bi n'elu igwe na ndụmọdụ nke anyị nụrụ n'ụbọchị taa imeela chineke na-ekwupụtara anyị ndụmọdụ nke dị mma n'olu nwa gị arụ ekpere anyị na-enye n'ụbọchị taa bụ ka ị gọzie nwa gị ka ị nọnyere ya ka mara gị bara ya na ezinụlọ ya ụba n'aha jizọs amen ezi enyi m ọma na-ege ntị mara na ị nwere ike ige ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo maọbụ gị kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 na ndụmọdụ nke anyị nọ n'ụbọchị taa ọ bụrụ na ị nwere ajụjụ maọbụ ihe mgbagwoju anya detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail com ma ọ bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com n'ọnụ nwayọ mgbe anyị ga-ewetara anyị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị

Chineke ha ga-eri si mkpanye n'ezigbo omume ha ga-adịrị ya mma n'ezigbo omume

anyị ndị Seventh Day Adventist Central District Choir Aba unu emeela na abọmankunu wetara n'ụbọchị taa arị ekpere anyị bụ ka ịhụnanya Chineke na udo ya baru n'ụba n'aha Jizọs amen n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi gị wetara anyị ozi ọma nke pụrụ iche mazị gee ma nata ngọzi dị n'ime ya onye igbo ibe m na-ege m ntị ana m eji ohere a na-anabata gị na ntụgharị uche nke akwụkwọ nsọ nke ụbọchị taa na-asị gị were oche gị nọsara ahụ ka mụ na gị soro gaa n'iru onye nwaanyị n'okwu ya n'isiokwu nke ụbọchị taa akpọrọ m ya Nataniel Nataniel ka anyị ga-ahụ n'akwụkwọ oziọma dịka Jọn dere ya isi nke mbụ amaokwu iri anọ na ise ruo na iri ise na otu ebe ahụ na-asị Filip wee chọta natanel si ya anyị ahụghị onye Mosis dere ihe banyere ya n'akwụkwọ iwu onye ndị amụma dekwere ihe banyere ya Jizọs onye Nazaret nwa Josef Natanel wee sị ya ọ dịzi ihe ọ bụla pụrụ isi na Nazaret pụta Filip si ya bịa lee Jizọs hụrụ Natanel ka ọ na-abịakwute ya o wee kwuo okwu banyere ya si lee onye Izrel n'ezie onye aghụghọ na-adịghị n'ọnụ na-arụ ya Natanel si ya olee ebe i si mara m Jizọs zara si ya mgbe Filip na-akpọ gị mgbe ị nọ n'okpuru osisi fig ahụrụ m gị Natanel zara si ya Rabai gị onwe gị bụ ọkpara Chineke gị onwe gị bụ eze Izrel Jizọs zara si ya n'ihi na m sịrị gị ahụrụ m gị n'okpuru osisi fig ị kwere ekwe ị ga-ahụ ihe karịrị ihe ndị a ukwuu Natanel bụ onye Natanel bụ onye Kana onye nwanne ya Filip kpọtara ka ha ga-ezute onye nwaanyị Jizọs Kraịst ma ọ tụrụ Natanel n'anya ya na Jizọs onye a na-ekwu ụka ya nwere ike isi n'obodo Nazaret pụta n'ihi na Nazaret bụ ndị agbata obi ya ndị n'ọdụ ihe ha chere na ha bụ ma n'ime obodo a ka Jizọs hụrụ Natanel gbara Natanel ezi ama na ọ bụ ya bụ onye Izrel n'ezie achọrọ m iji okwu a kpọrọ n'ezie kpọrọ ihe onye Izrel n'ezie onye aghụghọ na-adịghị na ya ọ pụtara na e nwere ndị na-aza ndị Izrel ndị Izrel ndị Izrel ma bụghị Izrel n'ezie onye bụ onye Izrel n'ezie Izrel bụ aha eji gbanwere Jekọb aha mgbe Jekọb ahụrụ ya dịka onye aghụghọ ma mgbe onye nwanyị zutere ya ya gbanwere ya aha si site taa ị gaghị abụkwa Jekọb mgbe a gbanwere aha Jekọb agbanweela aghụghọ n'ime ya Jekọb abụrụzie Izrel Izrel a na-ele anya ya bụ Izrel nke ga-ewepụtara anyị onye nzọpụta nke wepụtara anyị agwa ọhụụ nke ga-ewetara anyị mgbanwe nke ga-ewetara ụwa udo nke ga-ewetara ụwa ịdị n'otu nke ga-ewetara ụwa ọganihu ngwa ngwa Jizọs hụrụ Natanel ya gbaghara ya ama lee onye Izrel n'ezie onye aghụghọ na-adịghị na ya ọ bụ agwa nke a Jizọs hụrụ n'ime Natanel ka m ji were isiokwu akpọ ya Natanel gị onwe gị iyiri Natanel enwere ike ịgbara gị ụdị ama si na aghụghọ adịghị n'ime gị enwere ike ịgbara gị ụdị ama si na ọ dịghị okwu asị dị n'ime gị aghụghọ dị n'ebe niile ugbu a okwu ụgha jupụtara ebe niile ugbu a mmegbu jupụtara ebe niile ugbu a ndị mmadụ anaghị ejikwa okwu iwu eziokwu na-eme ihe ndị na-arụ n'ọtụtụ ụlọ ọrụ dị iche iche ji ụgha na-arụ ndị na-azụ ahịa dị iche iche ji ụgha na-azụ ndị mmekọrịta dị iche iche n'etiti ụmụ mmadụ ji aghụghọ na okwu ụgha na-ahụ mmegbu esite otu a jupụta ebe niile nke a mere n'akwụkwọ abụọma isi iri anọ na atọ amaokwu mbụ David kpere ekpere dị otu a sị Chineke kpee ikpe m Chineke kpeekwa ọnụ m ikpe mee ka m mpụa n'aka mba na-adịghị eme ebere mee ka m si n'aka nwoke bụ onye aghụghọ na onye ajọ omume gbapụ nke a na-agwa anyị na okwu ụgha aghụghọ bụ ajọ omume David si Chineke mere ebere o ka anyị ghara ịbara n'aka ndị dị otu a ọ bụ onye dị otu a na-achọghị ka gị na ibe gị mekọ ihe mụ ume agaghị achọ ka ikpe ekpere ka isi n'ebe m nọ gbapụ n'ihi ihe, aga m achọ ịbụ onye aghụghọ aga m achọ ịbụ onye ụgha ndụ nlereanya nke onye ke kraịst ka a na-achọ ka anyị ṅomie dịka anyị hụrụ ya n'akwụkwọ pita nke mbụ isi nke abụọ amaokwu iri abụọ na abụọ onye na ọ mmehie ọbụla o mere ahụghịkwa aghụghọ n'ọnụ ya nke bụ nkwupụta nke Pita gbasara Jizọs Kraịst gị onwe gị na-achọ ịbụ nwa nke Jizọs ihe nlereanya na-ele bụ ka ibie bie ndụ dị ka kraịst n'onwe ya onye pita gbara ama ebe anyị gụpụtara ugbu a so na adịghị aghụghọ ọbụla dị n'ọnụ ya na adịghịkwa mmehie ọbụla o mere ndị ga-eso kraịst bie ndụ dịka a ga-ahụ ya n'akwụkwọ mkpughe isi iri na anọ amaokwu nke ise ndị ahụ ka a na-asị anyị na ụdịkwa ụgha ọbụla a hụrụ n'ọnụ ha ha bụ ndị a na-ataghịkwa ụta nwanne m nwoke nwanne m nwaanyị onye na-eke m ntị ekwekwala ka ibie ndị a ga-atụ ụta n'elu ụwa ibie ndị a na-atụ ụta ndị mmadụ ga-asọ gị oyi ndị mmadụ ga na eme gị dịka ha sị na ha hụrụ gị n'anya ma n'azụ ha ga-ekwu kpọmkwem ụdị ndị ị na-ebi ihe anyị na-achọ ọ bụ ndị ga-eso kraịst ndị ga-agba ama kraịst ndị ga-anọchite anya kraịst ndị ga-eyi natanel ndị kraịst na onwe ha ga-agbara ama si lee onye izrel n'ezie izrel a na-ekwu ka ya abụghị dịka a na-ahụ ya n'obodo palestine taa ọ bụ izrel nke ime mmụọ nke kraịst gbara ama si na ekewapụla ha pụọ na ụwa na ha na kraịst eyikọla na abụrụla ha ezi izrel n'ezie nwanne m nwoke taa ka anyị na-arịọ ka ihe kraịst n'ezie na akwụkwọ ndị kọrenti nke abụọ isi iri na otu amaokwu nke iri na anọ n'ihi na mmadụ dị otu a bụ ndị ozi ụgha ndị ọlụ na-atụ ntụ ndị na-atụ ntụ ịtụ ntụ bụ okwu igbo ochie nke na-ezi na ịbụ onye ụgha ọtụtụ ndị na-ejegharị taa na ha bụ ndị nke kraịst ọtụtụ ndị na-ejegharị taa na-ezi ihe mana ezie n'ezie ha na aghọ ụgha ha na-aghọ aghụghọ ha na-edighị ndị mmadụ n'ihi anụmasị gị tupu gị nara onye ọbụla dịka onye nke kraịst nyochaa ihe ọ na-agwa gị were akwụkwọ nsọ nyochaa ihe ọ na-agwa gị n'ihi na kraịst anyị n'oge ikpeazụ ga-akpọrọ ndị ya laa n'eluigwe mkpughe isi iri abụọ na abụọ amaokwu iri na ise ha ga-asị anyị na ndị ga-anọ n'ezi ndị na-agaghị esoba n'ime ala ahụ na ọ bụ ndị aghụghọ ndị na-agwọ nsị ma na-asị n'ihi nke a siere m Natanel taa yiere m kraịst taa kwee ka kraịst gbara gị ama n'ezie na aha jizọs kraịst bụ onye nwanyị anyị imeela onye mgbasa ozi o nwere agụ ụwa n'ozi ọma nke iwetara anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka udo na amara chineke ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba imeela onye mgbasa ozi ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo com awrnigeria at yahoo com maọbụ awrnigeria at gmail com awrnigeria at gmail com onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 63 7224 070 63 7224 maara na ị nwere ike ige ozi ọma nke taa na www.awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtaranụ ma ndị gere ege n'aha Jizọs amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo